ndị Rom isi nke abụọ n'ihi ya ị nweghị ngọpụ gị mmadụ onye ọbụla na-ekpe ikpe n'ihi na ị na-ama onwe gị ikpe n'ihe ị na-ekpe mmadụ ibe gị n'ihi na gị onye na-ekpe ikpe na-eme otu ihe ahụ anyị makwara na ikpe Chineke dị ka eziokwu si dị imegide ndị na-eme ihe dị otu a ma ị na-agụ nke a gị mmadụ nke na-ekpe ndị na-eme ihe dị otu a ma ị na-emekwa ha na gị onwe gị ga-agbanarị ikpe Chineke ma ọ bụ ị na-eleli akụ nke obiọma ya na nke nnagide ya na nke ogologo ntachi obi ya ebe ị na-amaghị na ọlụ obiọma Chineke na-eduba gị na nchegharị ma dịka obi etiri gị na obi gị na-echegharịghị si dị ị na-akpado iwe nye onwe gị n'ụbọchị iwe na mkpughe nke ikpe ziri ezi nke Chineke onye ga-enyeghachi onye ọbụla dịka ọrụ ya niile si dị ndị site na ntachi obi na ezi ọlụ na-achọ otuto na nsọpụrụ na-apụghị imebi ka ọ ga-enye ndụ ebighị ebi ma ndị dị n'akụkụ nke ịkpa iche iche ndị na-ekwenyeghịkwa eziokwu kama ha na-ekwenye ajọ omume iwe na ọnụma mkpagbu na oke mkpa ga-adịrị ha n'elu mkpụrụ obi ọbụla nke mmadụ onye na-alụpụta ihe ọjọọ nke onye Juu na mbụ na nke onye Grik kwa ma otuto na nsọpụrụ na udo ga-adịrị onye ọbụla nke na-alụ ezi ọlụ onye Juu na mbụ na onye Grik kwa n'ihi na ile mmadụ anya n'iru adịghị n'ebe Chineke nọ n'ihi na kahara bụ ndị mehiere na-enweghị iwu ha ga-alakwa n'iyi na-enweghị iwu ka ha rakwa bụ ndị mehiere n'okpuru iwu a ga-esite n'iwu kpee ha ikpe n'ihi na ọ bụghị ndị na-anụ iwu bụ ndị ezi omume n'ebe Chineke nọ kama ọ bụ ndị na-edebe iwu ka a ga-agụ na ndị ezi omume n'ihi na mgbe ọbụla ndị mba ọzọ ndị na-enweghị iwu na-eme ihe niile dị n'iwu site ka esi mụọ ha ndị ahụ ọ bụ ezie na ha enweghị iwu ma ha onwe ha bụ iwu enyere onwe ha n'ihi na ha na-egosi ọrụ iwu na-edewe ya n'obi ha akọ na uche ha na-esokwa ya na-agba ama ihe ha na-atụle n'obi ha n'etiti onwe ha na-ebokwa ha ebubo ma ọ bụ ma eleghị anya na-agọpụ ha n'ụbọchị ahụ mgbe Chineke ga-ekpe ihe nzuzo niile nke mmadụ niile dịka ozi ọma m si dị site n'aka jizọs kraịst ma ọ bụrụ na akpọrọ gị onwe gị aha onye juu ọ bụrụkwa na ị na-ezu ike n'elu iwu na-anyakwa isi na chineke na-amakwa ihe ọ na-achọ na-anwakwa ihe ha na ibe ha dị iche ebe a na-ewere okwu ọnụ si gị ihe site n'iwu gị ọ bụrụkwa na emee ka ị na gị onwe gị bụ onye ndu nke ndị isi ihe nke ndị nọ n'ọchịchịrị onye na-azụpụta ndị na-enweghị uche onye ozizi nke ụmụ ọhụụ ebe ị na-enwe ụdị nke ihe ọmụma na nke eziokwu na iwu ahụ ya mere gị onye na-ezi mmadụ ibe gị ihe ịdị ya ezi onwe gị gị na-ekwusa ka mmadụ ghara izu ori ị na-ezu ori gị onye na-asị ka mmadụ ghara ịkwa iko ị na-akwa iko gị na-akpọ arụsị ihe arụ ị na-ezu ihe ụlọ chiori gị onye na-anya isi n'iwu ị na-eme Chineke ihere site na njehie gị n'iwu ahụ n'ihi na a na ekwuru aha Chineke n'etiti ndị mba ọzọ n'ihi unu dịka edewere ya n'akwụkwọ nsọ n'ihi na obibi ugwu na-aba uru ezie ma ọ bụrụ na ị na-edebe iwu ma ọ bụrụ na ị bụ onye njehie n'iwu obibi ugwu gị aghọwo ebighị ugwu ya mere ọ bụrụ na onye ebighị ugwu na-edebe ihe niile iwu gị gụrụ n'ihe ziri ezi agaghị agụ ebighị ugwu ya n'obibi ugwu onye ebighị ugwu ka esi mụọ ya ma ọ bụrụ na ọ debezi iwu ọ gaghị ekpekwa gị ikpe onye sitere n'ihe edeworo n'akwụkwọ na obibi ugwu bụ onye njehie n'iwu n'ihi na onye nke bụ onye Juu n'anya mmadụ abụghị onye Juu obibi ugwu ahụ nke mmadụ na-ahụ anya nke dị na-anụ arụ abụghịkwa obibi ugwu kama onye nke bụ onye Juu n'ihe zoro ezo onye ahụ bụ onye Juu obibi ugwu bụkwa nke mkpụrụ obi n'ime mmụọ ọ bụghị n'ihe edeworo n'akwụkwọ nke otuto ya na-esiteghị n'aka mmadụ kama o sitere n'aka Chineke